Oh, no way. onye ya na oti mkpu bi n'ụlọ eh, <laughs> a ga-amazi mgbe agụ ya abịa ọgụ onye ya na oti mkpu bi n'ụlọ a ama mgbe agụ ji bịa ọgụ eh. onye na oti mkpu eh. bi n'ụlọ a ga mgbe agụ ji wee bịa ọgụ nwunye dị mma hinne oti mkpu bụ onye onye na-emere mkpọtụ oge niile n'anya onye ọ na-agbalịpụta na ifo ọkụkọ lebe aka ifo egedegedo otu ọkụkọ adị olukwechine anwụ ama anwụ ama anwụ ama alụ emenu ndị mara gbarụtazi ọgịrị na ite nsi n'ọkụ na-ele ọkụ Ha na ite nsi bụ ọka nke iji eti eti eti eti eti eti ibe anyị dono ibe anyị dono ibe anyị dono ibe dono na onye ọfọ nwa ma nwoke adara n'elu nkwụ na onye na-achị na n'elu nkwụ ka na iti mkpu amarụgọnụ ya ahụ iti mkpu amabụ ihe oge mkpu na ahagị n'ọnụ ha bịapụta ọ bụrụ na ọ bụrụ na ọ bụrụ ya eji etiri ị na otikwa eti. eti madie nọ n'ime ọnụ n'afọ nke ọzọ hapụrụ nwaanyị ka o tiwe n'ụgbọ eti nwanne nwanne nwoke bi na mgbada mgbada nụkwa onu a si etete esi mkpu ya ọ na-enwe isi abịazi mụta ha agụ bịazie ọ bụ na agụ abata buru nwa ya pụọ buru nwa ya pụọ mgbe mgbe iro hụ na-eti mkpu nwa pụta anụ ọ na-amụ ya ka onye oti mkpu oruzie mgbe ihe mkpu mezie asị na na-adị na na-adị mfe hapụ m ya maka mgbozi na ụlọ etinye mgbu na ọfọmatị onye adanye n'ụkwụ ite nsi n'ọkụ na-ele ọkụ ite isi na ọ isi na-ele ọkụ iji wee nna eme gbalụ bịa wetarị mma nkọzi si na ya bụkwa igbe bịa igwe n'ụlọ ana ya dị mkpu ahụ ọzọ ọgụghị zụrụ bụ otiku dị mkpu ahụ otigide ete igbere saa ụmụnna mebie ya na mkpu na-enwe isi afọ na ya ụzọ fụta agụ bịazi ihe mkpu emezi otu ezi ya mụ nwezi nyepụta anụ ilu asị na onye onye na-oti mkpu bi n'ụlọ ada amazi na ada amazi mbosi agụ ji bịa ọ nkwalụ oge niile nke nwere nwa na ha anụ ihe oge iyi na-asịa gị maka gịnịta n'oge ekwucha ya bụsa bụzakwa ya nta na ndị eri echi ya afụzi anya ncha ncha nwanne echi ọnata nata ikwukọtago okwu ije ndị eri ya kwukọta okwu ma nwunye gị ma di gị nkwukọta okwu ije abalị a kwukọta na jebeje nnọọ ije abalị owere mgbe otu o ji efere iweli ya dajụzi ese ụmụsị sọ ndị ọsọsọ ya ike na ofu mbọsị ọ daba n'aka na ụdaba na nsogbu n'abalị ajụghị ese abalị mbụ gaa abalị nke si na okosi ahịa ama na aka jie ọ bụrụ ndị uwe ojii jie n'ụzọ ka na-anata n'oge nke abalị ha were ya kpochie ya kpochie na ndị ọzọ ndị ọzọ na agbara onye nke ha na-agbara onye nke ha ekere eji mmadụ iri na ofu agbalụkpọ onye nke ha ha na-ejikọta ụfọdụ sọọ ya ọ nọ na abalị ịtọ na chee na ọkụ si eje nwunye na-ahụ n'ụlọ ebe ahụ wee nọ tagide afọ ntaja na-ekwu okwu guru na ese m wee hapụ nka nle ole na nke ndị uwe ojii a na-ekwu ọjụ na ya eli na tụkọ nri wee jee kpee ya n'aka nna nwunye ma n'aka nna ya maka na onye nye oke mkpuke n'ụlọ na-ata akpazi mgbe mgbe agụ ji wee ji ọgụ na-eche nnọọ n'ihe na-eme mgbe oge mbụ na achọgharịgide echọgharịgide echọ achọtaghị n'ebe ịnata n'ọtụtụ si na ebe nwoke na aha ajụ mkpi nkebe ịra na-epụtakwa ụwọla na nkwụọ na aṅụcha m nkwụ ike m na nke enyi nwoke ngwa n'ihe o n'ụdị ji aka wee chee na ụdị ha na nwa onye tụrụ anya na nke a bụzi nsogbu egwu ahụ dị inu a na-abụ na ọdịm onye na-eme ihe ọ na-eme ihe na-ada mama ekwena ka ajụ ihe mara ya ahụ ife ọjọọ mara ya ahụ na onye ahụ iji mara ya njakịrị

akamụkọbụmekwu akamụkọdị ekwu ọma na nwoke ka ejere ka itinye mkpute otu gị ọgwa na amamụmekwu mm. eh, na ekwu ọ meghị amụme ihe bụ ya ọ na mara na ọnya nwoke ka adịghị enwe isi Ozi ọ na-ekwuzi ihe dị mkpa ọ ba na-ekpezi igbo wee gbuo osi alịa nsogbu ya kịta onye onye onye njorojikwu ya kpọrọ ụda sikwute nke ndị ọzọ hapụ na onya osisi bụ ime iyi ka nwa onye na na-ekwuru eziokwu asị ya mba gị nke eziokwu na eziokwu mgbe ụlọ ụdị eziokwu nke ka akpọ e, e, ịfụ na ihe emebi na ahịa ọ bụrụ na mmadụ na-eme ihe ịmalụ mgbe egwuregwu kwụsị ụmụ onye na-ewere ihe a na-eji egwuregwu na egwuregwu onwe ihe na eji ama njakịrị onwe anaghị eji ekwuzi eji egwuri egwu e, e, e, oge iri na-eti mkpu egbu ihe ewu iti mkpu nderi onye ọra nụrụ mkpu na nderi mana ofu ukwu mgbe ọ bụ na ndị ori nọ n'ogbe ọ bụ na mmadụ nwụọ ma ọ bụ na ndị ntọ bịara mana mgbe nkwute ihe ịkọrọ itinye mkpu nderi abịaziụlọ gba atagasị na ala m na nlọ ajọ nlọ ka iji emeta anyị n'ụlọ abalị etikwe m ka ịma na mabata na be gị ọzọ

ozi egbosi ndị ozi bịazi na-eti nwe onye ọbịa onye ọfụzi ya bụ na ada eji ihe a na-agba na ntị agba n'anya abụrụ ife dị mkpa ebụrụ egwu ihe egwu ife egwuregwu dị olu mgbe eji ekwu ihe dị mkpa ịma na na nke abụkọ egwuregwu ya bụ mana ị ga-asị na ihe adụtara ama na ọdụ ụtara n'eziokwu onye ya na-eti mkpu bi n'ụlọ ada mazi mgbe agụ ji ebe ọgụ ọsị inu nke na-agba akara aka n'ọsọ mmiri adịghị eche na o nweghị isi ọ dị mma nweghị isi agwa ahụ na mmiri nataba ihe ọzọ agba akara n'ofe mmiri adịghị eche m uche nweghị isi ọ dị mma o nweghị isi agwa ahụ na mmiri nataba <laughs> hmm. ịma na inu na inu na-ebu aka nnu na aka ekpe agba bụ bụ nke na-agba n'oyibo about appointment. Ah. Hmm. agba abụrụ agbagba nke agba agba nke na-eji ata ihe na enwere agba echiche niile oh. enwere m agba agbara izu ụka na-abịa wepụ nka mụsị ekene nwere agba mụsị ahụ e, tinye ya mụsị ọyị agba bụ ihe gị na mmadụ yiri eyi onu ya eme nínú ọ̀rọ̀ ẹsẹ̀ na agba eyiri n'ọfẹ mmiri hmm. e, ọwụ na n'ibi ọncha ẹsẹ̀ e na nwere ihe a ya eme na asaba hmm. onye ọ na n'ebe ahụ hmm. na onwe ihe a ya ekele ekenye ndị bịa na ndị oyibo na-abịa ka eke ndị mmadụ ihe se bịa naanị ewe n'ọrụ na asaba hmm. iwe jebe ma ise e, e, e, nwa ya jebe se na-eje nke akpọrọ akpọ mejigoro ha ugbugbodo ihe nọ na nwaanyị ejezi ijekwa chịta ha kọrọ ofu ihe nọtawakwa nnya asịa jegodo na-eje na ụfọdụ mbọsị mmadụ ya ama chieke na chini na-adagbu ofu jegodo eje n'ihi ma na ndị Igbo se na na na ka n'ofe mmiri na na ọ dị ọdịmma onwe isi na ọ dị ọdịmma onwe isi awa ma n'ofe mmiri natawa ijegodo eje oge ọ bụla ha bịahụrụ ma na ha ihe enweghị isi ị negharị anya natawa na njepụ ka eji ele nwa mkpi gị jere jegodo eje ọ bụrụ na ọ nwere ihe na-anakpọ n'iyi ncha ncha o nwere ka ofe ife ebe ife ọ ọbụla si aba ulu ọ bụrụ na mmadụ akanyela gị ihe maọbụ kwuo ife anyị eme maọbụ si bịa ụzọ ịbịa nzukọ ụmụnna esi ama m ife anyị ekwu gịnị ka ahịa ekwu ọzọ na-abụrụ afọ ihe ekwudebe ebe ekwudebe mụsị onye ọka ejikwuta ihe ekwuta ma ihe amagwụ ife anyị ekwu ebe a ọhụrụ mgbe anyị abịa nzukọ nke usoso ofu ya ka ihe ekwu onye nke mụsị anyị ịbịalụ nwe ihe ọsọ anyị ekwukwu okwu kwasị n'elu nke ya iche na ọnya ya ekwu ma ọ gaghị ọbụna ọrụ ihe anyị tọ ya ka anyị ekwu nkwu maka ya ma ma ọ na-enwe onye ọzọ ga-abịa maza gị ekwu n'ihe ọfụ n'ime ya onweghị ihe ọ bụla mmadụ jere eje na ana n'iyi maka na njepụ amaka ife ọbụla ijere eje nje si bụ hụ n'ihe ọkpa nje ya bụ ihe ọ bụ ihe ndị nwa ndị ga-ezu n'ụzọ mgbe ị na-eje ịnaka ha izu na gasị nọ n'ụlọ nwee ihe mmadụ ga-ekwu okwu eh, nwoke a mara ife otu a maka na ọnwụ na ijere ka ha n'onu ya wee mana ọmara ife ihe na mmadụ jere eje ihe na mmadụ fụrụ afụchi na-eji na-efu onye nwenata ihe ọfụ na-abata na ndụ mmadụ nwata ihe mmadụ na-amụta n'ihe ọ ijere ihe ọ bụla iso ya mee ihe ọ ị na-eme nwere nkụzi nọ n'ime oge ụfọdụ nkụzi ahụ e, apụta ife nwee ike ọ gaghị apụta ife agba aka n'ofe mmiri ọ dị mma Thank you. onweghị isi ọ dị mma hmm. onweghị isi awụwa m ahụ n'ebe a nataba nje ya bụ na onweghị isi ekene m ụmụnna m na nnukwu n'ọgọ nwoke na bịa ya wee fịa nke ọzọ nwunye m nkwụ nwa ewakinahọ m ya nluo na ya ndị nwe a na-echa bịa na anụ nọ bekwa ekenezi m onye ọgọ m ọ bụrụ ihe njeta o nwere hmm. ihe ọbụla mmadụ njele enweghị ụzọ isi ya baara ya uru ọgụrụ sọsọ ndị ikene ogụrụ sọsọ ndị fụrụ anya ebe ahụ agụrụ sọsọ ije nchọpụta dị ihe enweghị isi were ọnụ na-ekwu na onweghị isi mgbe ọ ije ha na ihe aghọtacha ọfụma na onweghị isi a na-ekwu maka ya onye ọzọ eje na-akọrọ na onweghị isi mana nga enwe na onweghị ije ya na onweghị isi maka na ọ bụrụ ihe dị ya mma dịrị mma onwe ike onye ahụ na-asị na ihe enwekwu isi nke ọ na nwe nwere ihe nwere ihe ịmụta ihe ekwu onye ahụ chinyere ụdị ya ọ nweghị isi ihe na mmadụ jere nsịkọ si na ihe anya afọ na ama ada ya na ọnya mgbe ya ji ajiri anya ya enegharị anya n'ihe anya fụ na amada agba agba ya na ihe anya akọ ahụ ya niile na kachasị kacha wee bịa mkpara anya ya bụ ada ndị Igbo sikwa na ada nọ n'ụlọ ama ihe apịazụ ada na ụlọ m ihe acha zụrụ na ama na achatata ha dị mma na nya na ọnyụrụ acha iluo na-apịa onwe ike ebe na-eje ile azụ ịfụ na anụ anụ nyụrụ acha tata igolozie anụ ikwe na obi igonu ị na-agafe fe akwụkwọ nri ya kpata kịta machacha mma mana iji were lata igolu ji hmm. efu akwụkwọ nri a igologodo akwụkwọ nri ka igodo n'ihe e, bụrụ obụla uche e, ada nọrụ na mgbe ha ya azụ ịkpachapụ e, ụkwụ jee ya ihe onye ọkpa na-adị mma n'ihe ọbụla iluo ebe ahụ nwee isi ọ dị ọ nweghị isi ị anya anya bụrụ ka ọnyụ ahịa okirikiri okenye tara akwụ na-enyeghị nwata ga-atakwunu ọjị na-enyeghị ndị mmụọ okenye tara akwụ na-enyeghị nwata ya takwuo ji na-enyeghị ndị mmụọ mba nke akara aka okenye tara afụfụ na-enyere nwata okenye ahụ ịnye anya ọfụma ifu n'ọhịa tanwu ọjị na-enyeghị ndị mmụọ ịrụsị akwụ na ọkụ oge gboo ndị gbo na-atatara akwụ ọfụma e, e, e, a na-eji egbe agụụ agụụ erika n'oge gboo ọ jụrụ ọrụ ugbo ọrụ akwụ wee na-akpịa ruo n'ugbo ọrụkọta ọrụ agụ ego igu ọta akwụ ọ na-agawekwa ofe akwụ daanị chaa acha oje olu ịnọ n'isere ịnọ n'ọnụ si ka mmanụ baa m afọ ọ gụbara ọha ya arụ ọ gụbara ọha arụ ya ụta akwa na ndụ onye na-eji wee sị ịtara akwụ ka ọka ọnụ gị ka eze gị dị ka eze gị dị ọka ọnụ gị dị niile anyị bụrụ ihe na-afanyesi ya n'eze na-acha mmanụ mmanụ ụzọ ụlọ akwụ ka ọ tara mana ọ bụrụ ọta ha akwụ ezi ebe na-acha otu a mana otu ezi dị inu wee sị dọkịta tara akwụ ịnatazi ụlọ akwụ ịghọtara n'ụzọ ma akwụ ọgwụbara akwụ na-adakwa ada hmm. ka anyị e jee mkpa akwụ ma anyị na-ejebe mkpa akwụ otu esi eje mkpa akụ a na-ejekwa mkpa akwụ na-eje mkpa ji na-eje mkpa ụkpaka niile ndị adọzi kịta mkpa ụkpaka akpagharị n'ime ọfịa nọ na-akpagharị ụkpaka mmiri wee mịa gbawa dafusie na ime ọhịa gasị anya na-agagharị na ya oge ụbọchị ịkpakọta ihe ịkpakọta ọgịgị ija akpị ofu ọnwa ya kpata ha eju ofu nkata hmm. eh, nne ya nwunye ya na akpapụrụ eje ahịa lee ma o sie ya kechi ya wee jee lechata ego a na-eje mkpa akwụ nkịta riri ofe ụfọdụ ife mmadụ oje mkpa akwụ ogologo na-arụcha akwụ ka aka n'elu ọdazi okpuzi okọta bụ ntaba ihudo ya enwudo ori ka nke a bụzi mkpa akwụ na akwụ ya achịcha n'elu nnụnụ eje na ara isi akwụ je na-achọ na-atazi ya na-erori ya n'ofe ụfọdụ aga n'ahịa gaa naanị ụlọ ụtụtụkọ ndị anyị naanị ejekwara ukwu nkwo ikwenye anyị na ọbụla anyị naanị anyị tụtụkọ akwụ dị ebe ahụ ewonyekwa na akpa nkọta mgbe nta akwa iji wee si echi ma ọ ya oju nke anyị asụ asụ pịta mmanụ mkpa akwụ mkpa akụ mkpa ụkpaka ihe na-adịghị na mkpa <laughs> ji Mkpa ji ọ gụfere ji ya gbachi na n'ime anyị maọbụ ji eji gbara ịtọ ogwuru ofu oche ahụ ya ama na ọ na gbara ịtọ e ma ogwuru ebe mm. hapụ ofu ọ ya ama mmiri zo ji ndaghị epuo anyara aga n'ime ọhịa mgbe a na-eji ife esi tụwa ji tụwa ji onye na-egide esi na-asị mgbakwasa onye ọ pụtara na isi ara tụwa ji onye na-egide anya eji asị mgbakwasa ya pụtara na ngwu eji ya ọnọdụ ebe ịma na ọnya m na-eyi ga-ewere nke bụ tuwa ji ụra egwute ji m etute m ji tuwa m ji onye na-esoghị asị mgbakwasa onwe ọ dị ebu anwụ nke dị n'elu n'ọmụ ya ewerezikwa nke ahụ ihe ndị a bụ ihe eji ihe ụmụaka na-emegasị ha ji enyere nne na nna aka n'oge gbuo afọ na n'oge ihe dị esi ike kịta ada enwetazi n'ụdị aka bụ oji na-agba bọọlụ egwuregwu ọ wee tụtara akwa ahụ nna ya ma ọ wee nata akwụ ọ n'ubi ebe ọ jere ọrụ ugbo nta nwụ na akwa dị iri na ise ọ hmm. wee si ha rụgara m akwa ka nta wee na-eche nri ha wee rụọ akwa ize kponye ya kposi ya kposi ya n'elu ọchọ wee taba ya tagide ụmụ ya na abụwụsa na-eme ya tagide takpakwa nke onye onye nke ejitacha anụ ya nye nwata hmm. aghọta ya na na adịghị eji otu azụ ụmụ nkịta hmm. mana ọ hụghị ka akwụ tagide akwụ ịsa takpọọ ya nwa gị kudere mmiri aka nọdụ ya taa akwụ ịsa achịtara gị takpọọ ya si aja eche mgbere akọja ufu iru nwata agbanwe ndigbo inu wee sị na ịta akwụ a inyeghị nwata ọ nọrụ ka ịta ọka ntagide ọka takpụọ ya tụfuo osisi nwatakịrị anọ na-enyeghị anya ọ ya mere inu nkọzọ inu sie na na Nokine makana mgbe m ji mara na nna m anaghị enye m ọka mgbe o ji weta ọka bido n'ọdụ taba ụmụ nke dịele nwatakịrị iwetakịrị taa isi ete etiti wetakwuo ọdụ ya tọwa osisi ebe nwatakịrị nere ya anya ndị bụ asị hei m nwa na-azụ wee rie nri ike ị na-atakazi ike ibi ịrịta ọka na-atakwazi ya nwatakịrị bata isa nna m ike iwe n'iwe mara makwa nọ nso akwọlụ nwa na-azụ wee rie nri oge gboo iri akwa nwa na-azụ wee ri sị nyanwụ na nwa ahụ eri obeghọ nri ya akwapụta ya n'azụ akụzi na aka gị ka ga-asị eh, na so wee ri nyanwụ nri ịkwa nwatakịrị e wee n'azụ wee ri nri na-abụ ịwụ ya nri ọnọdụ n'azụ na ọ na-eri akpụ mụ na-elu ha nri ka ọ mara na ọ bụkọ na ọ na-eri nri n'ihe nye nwe ya eh, eh, wetakwa akwa a hapụ onye a na na ọ na-ata ọ ga ndị mmụọ mana ọjị ezi na na-eto gị n'ezi e, a na-eji ihe mmadụ mere wee mmadụ ihe ọ anaghị eme were ihe mmadụ emegha wee ihe na ọ ya emenwu nghara ime onye nwanne ya onye ọchị ọnna nna be mere ihe a na anamaghị enyezikwa nwa aka ikpe m nwaanyị kwesịrị ejidere m ebe na-edebe ego maka na ọnụgo akụ nwa aka ọnụ wee mma na nwaanyị ezu mgbe uh, hmm, na-apụrụ ya n'ụzọ be m sị ya msị na-abịawazịa na nwere ma ama ha kemgbe anyị bịazi sị ya na ọ chọrọ ịgbana sị ka e chọrọ iwere gbochi ụzọ n'ofu nwa ka ọnụ ụzọ anwe okenye tatara akwụ na-enyeghị nwata ịma na nọ ya atanwu ọjị na-enyeghị enyeghị ndị mmụọ ọnwụ ha ghara ime were ewe mara ihe ndị iyi emenwu nwe ha ghara ime ga ewere wee mmadụ ndị ya emenwu a na-esi ihe mmadụ mere wee nwere ụdị mmadụ ọ bụ nke ịbụ esi wee nye anya bụ na onwe ndị na-ajụtara njọ ndị na-ajọta njọ ọfụma ọfụma ịjọ njọ ahụkwa njọ iru na enyeghị mmadụ ihe gịnị ka e ji eji weta akwụ tacha achọ achọ n'ọnwa ntakịrị wanye nweta akwụ ọ bụrụ ọdịrị okenye wadị wetazi akwụ ọta weta kpụọ ya inye ha inye ha ọdụ ndị Igbo tụkwara inu si onye onye okenye richara nri lacha ọkụ nyama na ọnya asa ọkụ ahụ ịlacha ọkụ ikwesịrị nwatakịrị chacha ya ọkụ ahụ ọnwa eh, aṅụrị eh, tachala nwa azụ ịhapụ ma ọ lacha nwa ọfụ ịhapụ ma olicha nwanne ilifọ ọrịa eh. onwe ya ga mmadụ ya na ị ga ya mmadụ ife ịnọdị mmadụ bata na-erigide na nri jikpọọ ya ogode ịchọ ha ka kurodisia na bịa rie ịmụ ịmụrụ ha abịa mana ejeghịkwa ya bịa rie nri ekwu ya elisa na-eburu nke fọrọ mpụ ọgana ụlọ mebụrụ efere ịtọkwana akụ inu eh, wee sị nna nna ịkpọ zite m bịa rie nri oh. olugoro nnọọ nkiri ịkpọ zi m bịa rie nri ịmụsa na anakpọ gị na agụụ ajite gị aka nnọọ ụdị agụ na agụ mbe na nri ya bụrụ nri ya na-ele ọdọ obere achọghị m eh, na ndị ịgbalị nọ nke otu a na okenye atakwala akwụ na-enye nwatakịrị ịma na ọya atagwu ọjị na ndị mmụọ inyeghị m isi mbịa rie nri ọ na-awụzi mbazi ibiri ya ego ya enye m ka ndị ya ọra nke enye m inye ha m nke ọkụ ma ụkwa ọsị e, e, e, na ọ bụrụ na na-ataghị nwata ọgaranya akịrịkọ na ntị na ọ ga-ama n'ọganidi ọrụ na-agba ataghị nwa ọgaranya akịrịkọ na ntị ọha ama na ụgani dị akịrịkọ bụ ihe dịka mgbịrịgba ji ji arụ n'ọkụ mm. ị na-ata mgbịrịgba ya ọ na-ata mm. kọrọm kọrọm kọrọm kọrọm kọrọm kọrọm ị na-atakwa ụkwa ngwakọta gwogwogwo n'ime ọnụ eh. nwa ọgaranya amahụ na ụganide nọọ na-ataghe ọnụ kọrọ nkọrọ nkọrọ ngwụsị ka ihe na-ata sị na ana m akụ na ụkwa nwoke Oganapụ okwu eziokwu o <laughs> nwere ọdụ ọka ịkpata anya wee pịa eh. ọ wee jụọ gị kwụkọtara otu ihe si wee dị na be nna ya otu a si wee nwee ego otu a si nwe ya ọha ama bụ na amị agụ agụ ya furu aka ịnata akụnụkwa akụnụkwa agụ na agụ ime ọbụla ọgara dị ọgbacha anya wee jata ya na ntị ya ka ọgụ ụfọdụ iyi ọgụ mmadụ ihe ayọ onye nye gị ya onwe ndị ahụ ya ahụ ya ọ ya chegodo ya mechakwa ihe adịghị mkpa ma ya ekwu ebe ị nọ ebe onye enwecha ihe enwe na-achọ ka ihe ọya na-ayọ ọgụ ụfọdụ na ọnụ nwanne gị ma ọ bụ nna gị mm. ọrụ nhụ a ị na-eme oyili kriket wee bịa eziokwu irefe na adịghị mma irefe nwere na agba akwụkwọ na ọgba akwụkwọ ka mmegoro ka ọ mara na ama na egolu nna ya akwa na ọ bụrụ na ata nwatakịrị nwogere akịrịkọ na ntị na ọha ama na ụganedị ndị nụtakwara anụta wee bịa agbamakwụkwọ na ọhịa ama na m na-agba ọtọ kemgbe m ji mụọ nwa ọgụ o nyere ha ofu mkpụrụ akwa atọ na-agbakwa akwụkwọ iwe nwere ego m je jigo akwa wee iri bịa akpacha akpachamanya wee iri nka akpachamanya wee iri nke na nwa ajụchacha njọ fuo opi ndị gboo na-akpụ ya ifu opi na mgbe a ọ fụrụ opi na njọ ifu opi bụ na nwa anaghị eri nsị na nkịta ahụ eri nsị ngọ na nwa jọgburu onwe ya na kemgbe eji mụọ nwa ọ ya anọkọta sị gị na mba taata ọ na-agbakwa akwụkwọ ọ nweghị ike ịma na ya akwara nne ya akwụghị iwe bịa ma akwụkwọ ya nwe ike ịma na akwara nne ya akwụghị iwe ya bịa na mkpata na were akpa ngacha ngacha ka m menye ifele dị iru ọ ga-aghọta ohe ọgaranya akịrịkọ na ntị na ọ ha ama n'ụkanịdị eziokwu nna m akwa ka iwe bịa ọ dị bụ nna m kpọrọ m mara agbakwụta ka ce na muna kan je kai da ka ai ka so ni ina ji na mu ce na ka da ne ni e aku wala da ma ke menye ka to ma dum me he ni hu ke menye me buta mari ti waya ka na pudi ho chokhe bu men e wo ko so wo lu ti so mmadụ na pudi ai he wo ko ze le na onwe onye ga-agwa ọ oche ka oje ka tupu anụgharị ọgụ barịa mba mana iwere uche wee gaa ihe ụfọdụ nwetakwa oyi ka e nwetanago karịa onye bara mba karịa onye n'ụlọ mm, onwe onye ka abụọ ọbụla isi abịa ma akwụcha ma aha abịa na ikutara m akwa mgbe ahụ ọ na-ekwuzi okwu na ya gbara akwa na ịdị ahụ mana ọ bịagonu ụnachakwanacha anacha wee bịa alikụtazi echeche niile ka fụọ nna ka o yi akwa ncha ncha ya ife na agazi nna ya yi akwa ncha ọ dị mma Chuma onye ọzọ bụrụ aha ọ sị na ọ bụ na atahụ nwa ọgaranya akịrịkọ na ntị ọ na a ọsị na a na-agwa onye na-azụ ahịa mmanụ nye eyi na akwa ọcha kama na ihe ọfụrụ were a na-agwa onye na-azụ ahịa mmanụ nye eyi na akwa ọcha kama na ihe ọfụrụ were ahịa mmanụ ọ na-akpịta akwa hinne ogodo akwa nkịtị ka iyi anabata ọten ya mana ọ nwụde ama kịta izeli ote na ya afụta ya ọfụma eziokwu ọ bụrụ akwa ojii ka mmanụ kere owuhe ọya ụdị akara ọya enye ya mana amazi okere amaghị nọ mmanụ bụ ihe ha mana ọ ga-apụta ife nke ọjọọ ya na ọbụla akwa ọcha bụ ihe ha iyiri akwa ọcha ebe ile mmanụ n'ahịa o nwere inu ọzọ na-asị nke ya na-asị na ada agwa onye na-ele mmanụ imeso n'ahịa n'ọhịa ọ fọrọ were imeso ha were esi ọgbụgba aghara ebe ị ma na ihe ebu mmanụ ya wee gbaa ọsọ na gbaa ọsọ daa iti ya awa wufuo wee nke nwa na-ele mmanụ bụ onye je mesu afịa wenu ọgụ n'afịa na-akụ okpiri obi ma niile eri idosi ite mmanụ ada agwa onye na-azụ ahịa mmanụ nye esesu n'afịa nọọsụ ma ọ bụkwa ngwa ahịa wee nata ka a na-ekwu ọnwụ ife a bụ na-efu na ime ya nọghị anyụghị afịa nọọ ngwa akọ ya kachata wee nyụọ afịa ịhapụ ime ya bụ ihe ime ihe na ibe gị mere ma o mee ya nọ ya ekweghị mee ịma nọọ nke a emesie mgbe ihe na-esi gapụtazi nna ya sịghị n'ebe a na-eme ihe na be unu ka eji eje nụọ ọkụ mmadụ na-emebi n'ọzọ ngwele na-emebi ụlọ akwa ọgọ ya nwoke hmm. ọgọ ngwere ka a na-akwa nwa nwoke wee rigoro elu elu si n'elu enu enu nkwụ pịa naanị ọsọ su onye ọnịcha na ngwo hmm. akpasasị ya ndị na-akụ egwu ndị na-akụ abịa onye ọra gbaraga hmm. na ngwere dara elu ngwere si onye ọna chekwazi na ma mụma wee da na ọka si ada gba akwụmozu agasago onye ụfọdụ na-anaghị chi ya taazị ndị Igbo wee sị na ọsọsọ ngwere na-emebi ụlọ akwa nne ya ata na-akwa ozu nna ya ụmụsị onye fana na-akwa ozu na ka ije danye elu ndị mmadụ ọgbanagasị aka na-enwugo dasị ọkwa ha na ama mụma wee daa n'ọka ntị adịghị ọbụla ngwere na-adabere n'otu ka ndị anyị si ada elu mana imebigo akwa akwa emebigo ihe eyi e, e, a na-eme mbụsị afọ ọ sị na ada agwa onye na-azụ ahịa mmanụ nye yi na-akwa ọcha kama nọ ihe ọ fụrụ ọ ya adụ mmadụ ọdụ gaghị ekwe ọ na-abịa ka ịmara ihe na-ekwu na-abịa ka ihe na-ekwu ya ekwu omume ọ na-abịa ka asị na mgbe uru ya ama ihe ya eme ị na-agụ na-efe isi oge ụfọdụ ịzụ kacha ọda ịgba nkịtị mechie ọnụ ịmegara ihe ọ yị na-agụ ọ ya emenata o meghere izu omee n'ọnwa otu ọ na ọ dị ekwe ekwe olofumasi ihe anyị gwa anyị iyi emezu nna m gwụkwa m ihe agwa ee ọ ya agwa na iwe e, e kachie ntị mee ya a na-agwa onye onye na-azụ ahịa mmanụ e, onye na-eyi na akwa ọcha na nwere onye sighị azụ n'ahịa mmanụ mana ị kwesịghị ọ bụrụ iwu na-eji akwa ọcha iyi akwa ọcha bụ imegharị ihe azụ imegharị ihe azụ e nwere ụdị akwa dị iche iche eh, eh, nwere akwa akwa ya wee rie ogo na mmanụ ete ya onye eh, ya ajọ njọ ka akwa ọcha mana nkiri nke ihe jikọrọ akwa ọcha na ile mmanụ nke ọnọ ka ọ bụrụ na emekanye mmekanye mba na ihe anaghị na-eso n'ọpụtago ịmara ihe maka imezi ya onye mebiri ihe ada onwekwa ya atọ ụta ọ bụrụ ọnụ ọzọ ka ọ ga-atọ ụta ada agwa onye na-ele mmanụ eyi na-akwa ọcha n'ọhịa ọfụrụ o were ime aka jụrụ nwaanyị na mba onye a ndị na-echi kenet bụ onye nnobi ndị na kenet ndị na-echi kenet eh, ndị na-echi ọ sị na ihe na-achụ ọkpọka na-achụ mgbadike na-achụ ọkpọka na-achụ mgbadike ọkpọka ịmụ nwe mmanwe na akpọ ọkpọka mgbadike nke mmanwe na akpụmụ mgbadike mm. ọ bụ nke bụ nkwa n'oge gboo mmadụ na-agba ọkpọka na mgbadike bụ foto mmadụ ka ha bụ ọ nda na-akpabi ike mm. na onye ọkpọka na n'ike ya dịrọ m nna nịkwa Mgbadike ka m chakwalụ ya ka nke ọga ọkpọka na Mgbadike eh, eh, ihe na-achụ ọkpọka na-achụ Mgbadike agha ma mba m ịkọwe maka na ihe ọ bụ na ihe nwoke na-aya na aya ibie nna ka ime a na-eme n'ụwa ihe na-achụ ọkpọka na-achụ Mgbadike ihe ọ pụtara na o kwuchago na ihe nwoke na-agabi eribi na-agabiga ihe na-achọ ọkpọ ka na achọ mgbanike nna anakwa m ka na mmeje ọrụ mgbede nna ka nsogbu oge na ozugbo na mmejikwa ọrụ mgbede na achọ ọkpọ ka na achọ mgbanike ihe nwoke na-agabiga ibe na-agabiga n'ogodo ụmụ nwaanyị nwaanyị na-abụ dị ime site na anyanwụ ka a sịkwara gị ndị na-aṅụ ahụ na ị na-achọ ọkpọka na chụmadike ihe ga-achịkọta ọnọdụ na-abụọ yitela ọnwa nwe ha chidebe ndụ josef onye agụ bọwa eze agụ Chidebendo. Chidebendo chidebe ndụ josef josef onye agụ bọwa agụ bọwa dị n'eze agụ lokal gọọmenti inu nke si na ọ bụrụ na ene amaghọ dị nta <laughs> ukwu esi ọ na-anya akpa ọ bụrụ na ene amaghọ dị nta ọ bụrụ na ene e <laughs> e e amaghọ dị nta ukwu esi ọ na-anya akpa ukwu isi a na-anya akpa na-anya akpa nkọwa ya Ọ ọwụ na ene si na ya amaghọ dị nta ukwu isi ọ na-anya akpa <laughs> ene nabata n'ọhịa ọ na-asị ma nna ka otu dinta na-adị mafụrụ dinta mafụrụ dinta gụwara eme Hmm. Hmm. na ndị dinta dinta niile na-achọ ije nta ga-ekpe ekpere ka afọ ene maka onye gbawute ene na onye onye gbawute nchi abụrụ ofu onye gbawutela ene uh. ah, na onye gbawute ifu nta na-eje n'ọfịa ihe na-akpe ekpere ka egbu mgbawute ene maọbụ mgbada maọbụ igboro anụ ndị a ha ka atụrụ na onye bọta ịma na ịgbawutela anụ ịgbawukwa nchi ị ga-enwekwa ahụrụ mana ịgbawute nchi na ene abụghị ofu dinta ene na-asị ya mụrụ dinta ka ihe onye ọmazi ma onye dị ka ha na-anya ene ọbụla kwesịrị ịma dinta ene ọbụla ngwụrụ gbara azụta nwe ya asị na nkwa ndị ilu anyị nwere na anyị gere afa n'ime ọhịa ebe ha na-anya akpa mfu akpa ha na-anya na dị nka nka ife na gị gbara akwa maka dinta gbuo afọ ụdụ ụzọ ya na-abụrụ ọ na-ebu hmm. ọ ya-ebu egbe ọ ya-anya akpa bụ ọkụ bụ na ọgbara ọfụ ọkụ ọkụ bụ na ọgbara anya azụ dinta na oge ahụ ọnwa na-etinu nkuri na ife a na-ebu n'isi kịta bụ ndị oyibo lụrụ ya nwa nke na-akpọ tọch eh. n'oge gboo gboo gboo dinta na nwa ọbụrụ nke na-agbalị ọbụrụ nke na-aba n'abalị ma ọ bụ ọmụgụ na-akụ ebe ọ akwụrụ wee malụ na mgbada na-abịa aṅụ mmiri na enye na-abịa aṅụ mmiri na-akụ ebe a hmm. enyi kwesịrị kwesịrị ọdị isi na amụrụ dinta ka ebe ọ na-akụzie zoro ụmụ ya kwee na nke oyibo na-akpa antelope ọ nke ha wee ne nke bụ mgbada mgbada bụ olu oyibo dia bụ atụ eh. ah, dia bụ atụ mgbada bụ eme eh, nke ọzọ antelope eh. bụ eme

ma eh, eh, dinta sịrị nya amaghị eh. ene ụkwụ isi ọ na si na dị na ene si na amụghị dinta ukwu isi ọ na akpa ụmụ ife ga-abụ ịchọ ịma ịnegharị anya ọfụma ihe hmm. izie na-eji eme dinta bụ onye nya akpa ezo n'ime ọfịa ogwuru e onye ọzọ anya akpa n'ime ọfịa ebe ene na mfe ene na-akpa n'ime ime hmm. e ene ama na-aga n'ụzọ ebe ndị afịa na-esi aga ezekasị ọfụrụ onye onye onye bụ nkata aga e, ndị ahụ ndị afịa mana onye anya akpa bụ dinta nọ n'ime ọfịa ebe ene na-anọ n'ime ime n'ime ajọ ọfịa ebe dinta nọ onye ọbụla anya akpa ebe ahụ ya bụ dinta dinta nwere ike ọ gaghị ebu egbe nkwa na oge gboo ugbu ahụ egbe adịbeghị dinta nwere ike ibu ebu bakana sikwa ọnya bụzi akpọ etinyere anụ ahụ n'ụlọ ọmata ma ọ bụ oburu ube wee bata n'ime ọfịa mana ihe njem karịa dị nta mgbe gboo ahụ bakana ọnya bụ na maka na ga-ama ọzọ mana ọzọ ya ọzọ gara ala ọzọ kwa anụkala aka mana eji e maka na esirie esikwa ya ọmụ ya n'ụkwụ kedu ya ọ bịazi ọfị ka ụkwụ ya segharịgide ụkwụ ya ụkwụ ya gbajipụ ọ na hmm. onye maka na ga-ama ọzọ na ọzọ ya ana ọmụ ya n'ụkwụ ahụ fịgharịgị ụkwụ ya fịgharịgide ya fịgharịgide ya fịgharịgide ya gbajipụ ya ee tụọrụ na okwu ekwe ya okwu ya were okwe ịsawa ya naba ọzọ ka ahụ ka ihe ebi isi m ya ọkpa m ọhịa ọzọ kwuru maka na ama ọzọ na ọzọ ya na ọ bụ ntezi ya bụrụ anụ ahụ tinye n'ime akpị ya wee nataba onye na-amaghị onye na-achọ onwe ihe awụ mee ọdụha mana akụziri ya akụziri onye na-amara ihe agụ onye ahụ gwa mmadụ agụ ada akụzi akụzi onye na-amaghị ihe ujichi ojiji eyichi ọ na-ete unyi onwe ihe mmadụ ga-ahụ ibi ime n'ụwa ịnọkọta ihe mmadụ nya bụ ihe na-akụzi ọrụ ya akụziri ee ya sị ka e, otu nwoke na-adị otu nwoke na-adị mafụrụ m nwoke o juru mmadụ na-agwa n'onye n'ụwa nwoke ma ọ bụ ihe ndị gara ha niile ụwa na-eto ha akụziri ya akụziri ife ụlọ ị ga-ama ihe abụọ ọnụ ife nkịta ị ga-ama ihe abụọ nkịta nna aka nkụziri nkịta agaghị ife nkịta ma ihe ndị a ihe mmadụ na-afụ maka ife na ọdị ndụ ihe mmadụ kwesịrị ịma kwesịrị ka ọ ya nke bụ abụ na ihe na-emekpa mmadụ ahụ ihe na-eyi mmadụ egwu na onye ilo mmadụ kwesịrị ife onye ilo iwu ma ife na-emerụ ahụ ịmalụ ife onunu ị ga-ama na onunu na-emekpa mmadụ ahụ anjo fon ka na ke yewi al na ni mi ka wona ko ni mi ma ma il e faut mi ka na dinta se ni ene se ni amo dinta ko e na anya ba o ya akpa ba na ga ni mo so anya dinta ọ n'oge kịta gị asụazi ọfụ onye bụ egbe oge egbe a egbe adọrọ maka na ọnya ka ha ya na akpa ọnya na azụ <laughs> akpa nta na akpa nta nwee akpa dibịa ọma ndị mmadụ na-aba n'anya karịa akpa nta na dibịa e, maazị Jude Mojekwu bụ onye Igbo ukwu did a, eh, eh, hmm. ọ sị ya bụ ochie katkist ochie katkist onye nkuzi ụka maazị jud mojekwu ọ sị na okwute dị alọ na aja dị alọ mana mmasị iwe ka ha na-aba dị alọ okwute dị alọ okwute dị alọ aja dị aja dịkwa alọ mana ajọ okwu eh, mkpachi iwe ah. eh, na aka ihe na-aba adị alọ maazị Jude mmụọ ji ekwu okwute dị alọ aja dịkwa gị alọ mana mkpachi iwe hmm. na aka ihe na-aba adị alọ eh, aja bụ ịsụ ha n'akpa efu na aja na-ada alọghị nne ịkpụjuo ya na n'ihe ije ka ibunie ya elu efu na aja ọ bụrụ obele isi na okwute na-eyitebe na alọ okwute ihe eji ekwu okwu okwute bụ na-adịkọta ọnụ eje ibulite ofu a ụnyaahụ mana iwutezi akpa sụọ ya aja bunye ya chima ofe ifutu alọ ga-adị n'ọrụ ka oite alọ garị hmm. ọ ite nwa alọ akpa osu ọ gaghị ite nwa alọ mmiri hmm. ịsụ aja akpa ihe ọzọ ga-ajikwa alọ bụ okwute mana inu asị n'ụzọ ihe na-aba na anyịwa alọ n'ihe ka ha chọrọ anyị ha ịracha naanị alọ n'ime ha bụ mkpasu iwe na ajọ okwu na ajọ omume ifu na nwaanyị na-anụ nwoke a n'obukọ ibu alụ obukọ ibu alụ ha nwaanyị ibe m kedu nwoke nwaanyị eh, ka nwoke agha ga-ebi n'ụlọ ibu ọrụ ọ bụ mgbe e okwute n'isi ibure na-aga mụbụrụ aja n'isi ibure na-aga mana ụmụ ụdị ajọ mme mmadụ gara na ihe abụrụ ibu ọrụ nye nne na nna ya bụrụ ibu alụ nye elu nwunye bụrụ ibu alụ nye elu die. ya obodo ibu alụ ụfọdụ adafụ ya anya adafụ ya anya ụbịam bụ ibu alụ nke nnukwu ekwo ọya bụ ibu alụ nke nnukwu o nwere nwaanyị di ya ahụ gara anwụ di ibu na na nwaanyị a abụrụ ya maka arụ dị mana onye ahụ na nwụ bụ di mana arụ ọnwụ di a nnukwute ibu ala onye ọrụ nwaanyị a hmm. efe ọ na-aga iche na ahụ dị ya iche na onye nwere nwe manya bụ ibu alọ tizela ajọ okwu ọnwa ajọ okwu ha mmadụ gwa ya otu ụlọ ya atọ na nche efu oge okwu nwaanyị ga-agwa di arụ anwụ ya n'ụtụtụ echi onye kuni nwere elu akwa onye dị na-ajọ okwu okwu nwaanyị ya ngwa ya ọ dịka agbajisi ọkpụ niile wụsa anya ha awụsa n'elu akwa okwute daalụ aja aja dịkwa alụ mana aja okwu ka jene wee dị alụ ajọ omume ka jene wee dị alụ ya bụ na e, e, ịnụ na mmadụ egbu mmadụ ọ bụchaghị sọsọ mma ka eji egbu mmadụ e, na okwu onwe ya ngwanụ ogbuokwanụ mbụ nwaanyị ya na kemgbe ọnwa ịtọrọ m enwetaghị n'onwe m si ọkwalite otu okwu ọ gwara ọ metụghị aka na ya eh, ha aghọta ihe m na-ekwu maka ya na okwute dịkwa alụ aja dị alụ mana ajọ okwu ka ha ncha wee dị alụ na ọka mụ na okenye ihe ọka mụ na ọka mma n'ọbalọba ahụ karịa ịkọ m ofu onye ahụ ọ gwa m n'iru ọra wee uru ka ọ kọrọ m kemgbe ọ nwere ete o jikwacha m okwu a kemgbe ahụtara m onwe m ịtọrị anyị nụ a ee onye ahụ ime mmadụ ya ama na imelụgwa nya ha arụ onye ike ịgwa mmadụ okwu da anya n'iru gịnị ya ma ọ bụ n'ebe ndị ebe ọ nọdụ oke ya mana igwe ya n'iru ọra igbugbugie nke kọ mmadụ ọnụ kọọ ya ọnụ odie ya

gịnị gwara gụnị ama ya ka njakịrị bụ sọ gịnị anụ iwezi were maka na n'ikwe n'ebe sọ gịnị anụ wee kwuzi ya n'iru ọda niile mgbe a na-eti ya ọzọ were ibe ikodu na onye a na-eji ọzọ a na-echiri ya ọzọ maka na nna ya na nna ya ha ka na-aya aya mgbe ahụ wee na eti ya ọzọ amụ amụ kwakwakwakwakwa ihe ama na ihe ikwu abaghị mmụọ kemgbe iji kwuchaa ya ndị obodo ya ka ọ dọba ya n'ala okpu mme ahụ ekpunyere ọ dịkụzi ekpu ya dabịazi nzukọ ndị ọzọ ọ dapụtazi ụtọ ọzọ na-ekwuo ya nna gị na-ahụrụ gị ekere ihe ndị ọzọ afụkwa gị ndị ji tie ọzọ afụrụ m okpu ọzọ iche gị na ikpe okpu ọzọ ịzụtazi enwe okike ngwamgwamkpọsị afọ ọ na anaghị aha okwu ọnaraghị eme ihe ha pụtazi pụtara n'ihe na okwute daalụ aja daalụ mana ajọ okwu ka ha ja wee daalụ